Ọkụkọ nyụọ ahụ, ala achụwa ya ọsọ. Ọkụkọ nyụọ ahụ, ala achụwa ya ọsọ. When the fowl FAT the ground becomes a nuisance.